ụmụ nwoke ayọrọ m ụnụ ayọyọ si ụnụ mebazie ọtụ na ụmụ nwaanyị na-edewe onwe ha ọcha mana asị họkọm ụnụ bụla ọnụ ụnụ ma wee n'ọtụ ọnụ ụnụ fụrụ ama m na m ji nwayọọ wee kọwaa si na otu nwunye gị ịma na nwunye gị ahụ na-adị ọcha ma ọ wee enyi gị nwaanyị iyi trọstụrụ ịma na dis gel a ọha edina ụmụ nwoke ọha esogharị ụmụ nwoke o dolugo anya na dis gel wụ na ọtụ ya na owulu gị tụkwasị n'elu ọta gị wụ amụ gị na owolugo ọtụ ya wee nye gị onyinye wolu ọtụ ya sakrifis ya na-amụ gị ma na ọsọ ngụnwa ya ọtụ ahụ ka m si ego meba mana ị na-amịkwa ya imekikwa shọ na ọdụ ọcha maka o nwekwara ọtụ ada ụmụ nwoke mana ọ na-ebute ọrịa n'ime toilet toilet infection nna m emekwa ụdị ọtụ ahụ ife ọnwụ na mmiri gbasahụ m maka nwere ike ịmị ya emechaa ya isi agbawa malaria yicheno moskito talago ọkọ moskito ama na ọsọ anwụ na-ebinye malaria mana nna m emikwa ọtụ ịmị ọtụ nje na aghọ dị nje na-adị n'isi na-adị n'ọtụ ịmịa ya nna m ịrịaba malaria ọbara agụ gị n'ahụ ya mefe na-amị gị ọbara so tupu ịmịa ya ọsọkwa ya nwaanyị ahụ duru gị faithful mee ka eshio na ọtụ ya dị ọcha na ọ dị ezigbote ezigbote ọcha ịchọla ịma ọtụ oge ụfọdụ nwere ụmụ nwaanyị ọtụ ha adị isi isi ọtụ ha na-adụ nnọọ egogo onye tikwasara imi na onye ekpo ọfụma mana unyi dị ya ọkwa unyi niile na-esi isi o nwekwara unyi ya adụ ahụ nwaanyị mana ọya na-esigo nwa isi ịnọrọ ya nso e ya ma itinye e imi n'ọtụ ahụ ọtụ a na-ekpo ọfụma mana ihe ama na ọtụ luru unyi maka nwaanyị ọwụ na ọsọkwa ya ọwụwa ahụ n'ụtụtụ aspas na ọ na-agagharị ọtụ ya ahụ ile ọtụ ya na-echikọsị ịta lebia ya na-echikọsị ọnụ ife ahụ na-echi otu ọ na-aga ije saka otu nwaanyị na-esi eme ọ na-aga iji otu a ka o si eme ọ na-echi na-echikọsị unyi ka ọ na-accumulate ọsọkwanye bụ n'ọrịa ọsọkwanye dị a na-asa fat nya dị very neat mana otu fast na ochigo unyi ka ọ na-accumulate ya bụrụ na ụwa ahụ make sure na ọ wụrụ awụ bifo itinye ọnụ n'ọtụ ahụ na amị ala agbakwana gị nwoke m imekwana na-ewu ọmịa ọtụ ijikwa onwe buo kọpụ nwe awọdụ na ọtị ọtụ ibuli ọrụ itile na-ama nwunye gị jecha ọrụ bata ma ọ pụcha abata ịdarị ya ịbagide ya nyaba ya nyasa ya ọkpa lachaba ọtụ nna m isi adọghọbụ mma ihu ka bụ mma maka ife ị na-alacha wunyi wunyi asfas na ọ gị ije otu a ka ọ na-adụ ọtụ ya na-echikọsị ife ahụ ọ na-echikọsị ọ na-apaakị unyi unyi ka ọ na-apak ịchọkwala ịla ịchọ nwaanyị nwaanyị ọnwụ na ịchọkwala emecha ọtụ ịma na oke onye adịfet ịchọla emecha ọtụ ọnwụ na ịchọkwa ka ịma ife a na-akọwa ọpụla akụ bata ịchọla ịma ife a na-akọwa jiri aidia wolu aka gụ wolu mbọ gụ malụ maka ọtụ obere ọkọ dọskọchala akụkụ ọtụ ya ka ife ụdị onye blak eju gị na mbọ ụdị onye ya eju mbọ ya adụ nnọọ ka ee ka ka ka mfata mụ nka m esikọwe ife ụdị unyi ya juru na mboga aka ama n'eziokwu ka m na-ekwu so ị ya na ebe juo onwe gị unyi ya ka m na-amabi ọnụ na-amịchasị sins na-alacha ewu ahụkwa nwaanyị niile ka i ya amị ọtụ agwachakwa na ngụ ka nkwukwe ya ọzọ welu ụbọwụ ọya mmadụ maka ụtọ na-abaghị isi nwere ike ịmịgo ala ya mịa ya ọnụ yọta were aka gị ruo n'elu ọtụ ya ala na-abụ ọbasa alụghị ụwa niile ọya mife ị na-eme wole jiri n'onwe ya were mbọ aka gị otu mkpaka ụmalụ ma mee ka ịkọlị ọkọ kọchalụ akụkụ ọtụ ya ọsụ bilife ka ị ga-akọchalụ jọs kọchalụ ya otu afịọ idene mbọgụ ịkọchalụ ha na-ene na ọ na onweghị ife ịfụrụ na mbọ nna m lachaba ọtụ as far as n'ọdụ fitful ma ịba ọtụ lachaba mana ịkọlụ ha kwa ha na ife ahụ fụ unyi ife a na-agwa gụ mee ihe ị na-enweta stedi ọ na abụ na ụmụ nwaanyị dị mana onye ezikwa isi unless na nwaanyị na-ede ọkpụji akwa nabata ọwa ofichasị onwe ya ọfụma ị maa na ịkọ ife ahụ ya akọ nweghị ife ya afụ mee ya ka ị ghara ibulu ọnụ na-alacha nje na-alacha ngwongwo na ngwongwo